igbo mụrụ nze kene m n'oge gara aga ka m kọwarụ na ndị dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ndị nọ n'ogo ọkammụta dị elu na fa kwesịrị hapụta n'iru akwụkwọ ka fa kọwasịara anyị ọtụtụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ anyị ga-eji wee nyere ndụ anyị aka wee nata ahụike anyị maka ahụike dị ezigbote mkpa rie nne n'oge gara aga emekwara m ife onyonyo gbasara ọtụtụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ nkọwarụ nwere ike inyere gị aka ya bụ ife mịtara ezi mkpụrụ ọma ekenere m ndị gere ntị n'onu tinyekwa ya n'uchu ụfọdụ kpọrọ na akara ekwentị si maazị na ife nkụzi na ọ gaziri ife na n'ụbọchị nke taa abịara m wee wetara ụnụ akwụkwọ nji n'aka ife bụ akwụkwọ mgbimgbi ka ọ bụ maọbụ akwụkwọ pọpọ pọpọ leaves o nwere ihe nsị ka m gị ọ dị akacha mma onye na-amụlite ụmụazị na-etonite etonite onye na-azụlite ụmụazị na-etonite etonite maka ọ ga-ipere mpe ọ na-abụ mma anyịfa nọkete maọbụ mpa anyịfa fa ọfịa kpakọta mgbọrọgwụ na mkpa akwụkwọ dị iche iche sie ya anyị aṅụa owelu nke ọzọ wee mee gịnị saa anyị arụ ọ na-alụ ọtụtụ ọrụ dị iche iche dị ka ndị na-aya eh, eh, ọcha n'anya ndị na-aya mm, e, e, typhoid malaria hmm? ndị na-aya ọya kọrọkọrọ ndị na-aya mm, eh, nke ife ụlọ na-akpa ya alụmbara alụmbara na ọtụtụ ọrụ dị iche iche ọ na arụ ngwa gee m ntị n'onu ka iji esi were mee gịnị chọwa akwụkwọ eji eji wee gwakọna na ya jee chọọrọ m akwụkwọ a na-akpọ moringa tree ọ bụgoro nọ mgbọrọgwụ ya bụ nọ mkpụrụ ya bụ nọ abụba ya kpatara ya kpatara m akwụkwọ a na-akpọ ịba sharap ịba sharap kpatara m akwụkwọ kashu ọ ya amasị m bụ ọnụnụ ya maọbụ ibutere m stem ya kpatara m akwụkwọ ube chọrọ m ọnụnụ ya ibu ibo ibo. chọrọ m akwụkwọ mango chọrọ m bụ ọnụnụ ya chọrọ m akwụkwọ um, a na-akpọ um, eriwe ọkụkọ ma anya atụ chọrọ m akwụkwọ a na-akpọ m um, ka afa ya kpete mmụọ chọkwalụ m akwụkwọ a na-akpa akwụkwọ nchume akwụkwọ nchume ịkpọkọtasị akwụkwọ a niile m kwuru ịchọrọ m akwụkwọ a na-akpọ loman grass so ịkpọkọtasị akwụkwọ niile m kwuru den ịgbatụ ya n'anwụ ka anwụ gbatụ ya ịgbatụ ya n'anwụ ife dị ka nkeji ịtọ maọbụ ịnọ den ịshọ mmiri sara nya tinye na nnu saa ya sasịa ya ka mm, ka deti na ya nụ ime gịnị isie ya ị nwere ike ịkpata ya dịka onye mụrụ nwa ma ọ bụ onye na-azụlite onye nwụrụ nwa na-azụlite ụmụazị gị ị nwere ike iwe nnukwu ite kpata ya nnukwu ebe ọ dị nnukwu ịkpata ya ime gịnị isie ya sitelu ya ezigbo aka ịmagonu na ị na-ere ọgwụ anya ịfụ na ọgwụ achagharịguo ịfụ na mmiri ọgwụ ịmagonu sitere nye ezigbo aka isite ya aka gbatalụ m ya na kọp nye ya ụmụ gị maọbụ nwa ya ọ naghị ebu ebu ịṅụa ya nke fọrọ mmiri nke fọrọ iwere ya wee wuo afọ alụ iwere ya wee wugasị ụmụazị alụ nya bụ ife dị ezigbote mkpa ndị ọ na-alụ ọrụ dị egwu meelu m nya bụ ife ị ga-afụ na inwere dị erizi iji eji wee bịa mee gịnị nye m ekene ọ bụrụ na ịrụcha ọrụ a m kwuru maọbụ mgbọrọgwụ a m kpọsịrị afọ ọrụ oge ọrụ na-alụ pụta n'iru agwa gwa maazị UC na mbụ onye okwu asị maọbụ onye okwu ha maka na ọ bụ na mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka ndị nna nna anyị fasi wee gwụọ ọtụtụ ọya dị iche iche ya bụ ife ị nwere ike ị na-enegret ya mana ezigbo ọrụ ọ na-alụ na ife ọ na-ebupụ dị ike mana ị gaghị ama maka anyị nwa hapụgo ife anyị nwere wee na-achọzi nke ndị ọzọ onye ahụ ka ị ga-abịa rue na yoruba faberivru ha na-akwenyere ihe gbasara mgbọrọgwụ na mkpa akwụkwọ onye ahụ ka ọ ga-abịa fụta na striti dị iche iche a na-ebugharị ya agbụ a na-ebugharị ya agbụ isi na nke bụ ọkacha mma mana nke ị nwere enwe itinye n'uchu itinye n'ọrụ ụmụnne m ọ ga-akwụsị m ebe a tiifi nwere ike imedowere m bụ gị bụ onye ọma na-ege m ntị buko ịgafete gerecha ife ozi a biko ekwene ka ife ozi a tọ gị n'aka ba alụkwa ụdị ya nsi wee kọwara gị ya ka ịtụsara nya ụmụnna anyị ka ịtụsara nya grupu dị iche iche chetakwa itinyere m akara like love and share sonye n'ife na-eme na ma YouTube page tinye m akara subscribe and on your notification oge ọbụla ifuru ife ozi ka unu gaa ebe a jee gere ya ụmụnne ncheta na onye gịrị ya na-akparịta obụ ọbụ maazị UC ibo mụrụ nze m ọzọ ndewonu